na-eme aka na-eme ọsị na in short na ife adịghị ụgwa mma ife nna agwa ya ife a na this man na ọ na-arụ ụlọ n'obodo fa ife adịghị ụgwọ ma fa na-eme ife na aga ya dị dị dị so another one is that na that is since all their location na my house how ife dị iche wee dị ịgbago mmadụ ibi n'ọgbe ọgbe ebe gossip na-adị too much so otiti hapụ daji na n'ogbe m ha na-agazi na-akpọ eh, m ee onye eze ịgabago ino so nna etu ogbe m dizi kịta ọ dị egwu another one is this again nwa m nwa tinyere migration ndị na-ebe a nwee icheta mgbe ndị imigreshọn jee interview so anaa kɔ ɔsi ntɛbɛ kwa ɔkpaka ɛsɛ dukuru miɛ eha mua mua nana di ɛnɔ lagos ɛsɛ dukuru miɛ do asaase ande ɔda di bubu ɔwɛ ya so ɔɛ ɔbia ɔsi ntɛkwa o ɔsi nyɛ ayɛ ti de ko kwa ɛ integration because ɔnya na di ɛnɔ ngwa esi a ɔkè na chineke nkɔ ɔnya di ɛnɛ ni kojú ɛbulu. Oh, and but this is last year wee ruo just yesterday morning ọ sị mmụọ na-emu ma banye n'ere o wee na-akụ egwu na redio si na ndị mmadụ na-asị na ndị ndị imigreshọn na-edenye mmadụ ọrụ nke a nke a gajọs na-etiti nfa wee si na afọ 470 something thousand people jee the test all over Nigeria no 1000 1000 people ka e nwere na afịa adịghị ya ka ọ jizọs àwọn abẹ́bẹ́ mu a àwọn abẹ́bẹ́ mu na ẹ̀wẹ́ tọ́ ọmọ ẹ̀mí ẹ̀sì kéde ọ̀sẹ̀ ọ̀pọ̀tà àbùkù ẹ̀lẹ́ ẹ̀sì ọ̀sẹ̀ njẹ̀kwa gẹ̀ẹ́yẹ na ihe ẹ̀bẹ̀bẹ̀ kọkwa sí mo gẹ̀ẹ́yẹ na oge ẹ̀ ẹsẹ̀ ní ndị ẹsẹ̀ ní ife ife gbasara immigration na ẹ̀ na Facebook ndị mmadụ a na-akọment si na those people no fake they they can't give anybody employment so this thing wee bụrụ a wonderful God wee rịa my family and the man and you. I myself ife ahụ ga-ebu ife ijije Chineke ekele. Kọọrọ Chineke aka gị. Kọọrọ ya aka gị. Amen. Amen and amen. Our sister na-akọ tie Chineke ma gị. Ọ sị na sisi otu n'ọnụ na adị wee bịaba na ministri a. Ihe ntome gịnị dịbara mma. Ọ sị na ọ bụ ya kwukere ife ahụ eme gịnị. Ife ada aga ya. Amen and amen. O wee gote. Yuwasa Good morning. Good morning. Because why am why am fagi na ABC? Okay. KP for na ministry, uh, Children of Light and Anti Ministry. Konye zesin se dewa. Who are you since last year, na redio wee bịaba ebe a ihe dị iche dị na ndụ m na ndụ ụmụaka m ma ihe ọbụla m chọrọ lesi na lesmon mejiri ọnụ wee hanki na-ekwu duagase ya na wee kwuo okwu kwubie kpọọ afa kpọọ afa gaa dị onye eze jizọs bụ na ihe ahụ na anaghị eme eme kedu ekstendị mgbe nwa m ya na nwa nwa m zọrọ ihe na skuul sa ike gwụrụ m m gwara m si na enwe ebe m nọ na adị ekpere mụ ekpere n'ihe m ga-egotebere ihe egotebere ya ebudu ya mgbe egotere ebe ise mụ hapụrụ ihe ndị ọzọ onye ezi ma ike mposi ahụ amara mkpọ onye eze si enyi ihe metụta Sister Kevin, we, yeah, in a way, look for one. final bus stop. ndị na-awụ ọchị na mba ụwa dị iche iche kịta gbasara nke onye eze children of light anointed ministry nke na-eke mkpọ Anambra steeti Ndụmọdụ mbụ onye ọbụla na-efe Chineke aga na-efesie ike ike akwụ n'anya n'ife Chineke bụ mmadụ ịfọ ndị onye ọla onye n'akụkụ na-akọ bikọzi ife ọbụla ị na-eme ebe ọbụla esi nweta ngọzi ndị nọ n'akụkụ ya na-akọ ife sọ maka fa wee mee ka iwee ghara ije nweta ngọzi gị so ị na-agala focus forward don't look sides. Kọrọ Jizọs aka gị kọrọ ya aka gị. Austin. Children of life. God is life. Children of life. God is life. Children of life. Let them be light. Afa Mbonye Chukwuna Fem, Abumaye Boy Street. So my testimony goes on now. Ọ na-aga n'isi nne m, nke nọ na Ebonyi Steeti. Europe o nwere asidenti ọ na-ama irudo moto rudo moto wee dapụ gị na moto ihe maka a na-adị n'elu otu dada bọọlụ enweghị ihe mere ya moto na-ada o merisiri nnukwu ahụ so ọ na-abata na ọ na-ebe ukwu ya ukwu ya ukwu ya na-aza agazi ije ọfụma ifuze bụ ụmụ ase ọ na-emezikwa agadi ụmụ ya mana ọ kaba nka na dat mgbe ọ bụ na-eti ukwu ya ukwu ya wee gobe wee nye ya ma ọ gaa na-ete ete ma ọ gaa na-ete nke ọbụla ọ na-eme ya mana ọtụtụ nwere isi ma ekpere na ọ ebe nwere isi nne nwere isi so onye ka m batara in this ministry children of the light ministry mbata so ife abatara mkpụrụ obi maka ụmụ ya ọzọ kwa rụkwa wee bịakwa in this ministry soil, Bugatti Benaja. Gabe Benaja. So good day, I'm here with you. Maybe sika wepi nisele koto gesere uzwe. God watch you go in one mubasa. Before to myself will e be able to years ago now. Chico you want to make sense and wonder. Not that people need not years ago now. And if I make sense, I'm not going to so wee mee ihe gwara ya wetụkwasị were ekpekpe recognize wee kpọọ m na-asị m ife nwa dịkwa too much mgbasiara mpịa bọọlụ ka chikoyi nwa m anya na chikoyi na-efe ara kpamaka n'ọnwụ ya ka mbụ wee si oke n'oge nwoke ife mgbasi akwụkwọ okpukpe na ọ ga-arụ ọrụ lapụ ekpere ekpe niile a na-eji na-eji tụkwasị obi na dis tu asaisi ị ga-afụ ihe mee ya so ndị mmụọ na-apụta ala for once sɛ mebe nwara gị n'ime mekwara gị na chikpe na mmadụ mekwara gị ebe wee mekwa ya ọzọ tụkwasịrị ubi ahụ mgbe ọ tụkwasịrị ubi ahụ ọ sị m sọdịrị ihe mmadụ eletus narị ya onye eletus before three days ahụ gwara seventeen disappear since last week ọ na-aza emezi ọzọ na-agazi ka onye onye arụ dị mma Praise the Lord wee ngwa asị n'ụgbarụ chineke bifo na fọda and ngwa na-ada n'olu ibe anyị biko ụmụ ibe anyị na ebe a ị ga-aghọta ihe na-eme ibe ibe na-arụ ọrụ maọbụ onye isi ị ga-afịa na promoshon anyị na-achọ na ị ga-afịa orumositeta gị mepere promoshon ebe tinye ya n'ekpere si agwa ma natri promoted bụrụ mgbe ọgba ọtọ na ofu ife na so onye ka m gwasịrị ya si ebe ejiga na-aga n'ụlọ ọrụ na ị ga-afụfe gị ebe nọọsụ kpuchie ya n'isi gị onye jụọ gị si nwa oyi ezi smoke na nke a ọha si abụọ amen and amen Our sister, na-ekene chineke na ihe chineke mere ya nne ya amen ọ sị na first testimony ya na chineke kpọrọ nne ya gịnị ọya ọ sị na ihe ụnọkọta wee mebe nne nne ya na-emezi gị na ọ na-ejezi ọrụ ọ na-anọzi n'ụlọ si ọnụ ọnụ ugwu ka ọ mee gịnị o wee debe ebe duhasai mmụta esi chineke ji anụ n'egwu ọnwụ ka eme na ebe Papa, good morning. Dịka kwa anyị afa gị na ebe isi. Okay. mbụ anyị eto nwụfọ onye ụmụnna Chukwu Nkwọrịta Lokal Gọọmenti Kee ka isi ụmụ afọ minista wee bịa? Well, over the radio. Okay. Because so when we are over the radio because I always do with radio all the time. so maybe anyị si my wife na mma a then ma okay since our children of light anointing ministry nke dị na mkpọ ụlọ eke mkpọ na mkpọ ụlọ idemili north local government anambra state nigeria ka eke ifuru ama believe in yourself. And believe the God that you're serving. Because if you don't believe that man that we are on earth, you can't go far in life. Praise the Lord. God Jesus, I thank you. God, I thank you. Yes, of light. God is full of light. God is light. Full of light. My name is David Robert Joko. I'm going to be doing isi ekele maka ebe bụ ebidogide ndị sụrụ ya ọsa ndị mekọrọ sụrụ 2020 since ya